mkpughe isi nke iri abụọ na abụọ o wee gosi m osimiri nke mmiri nke ndụ na-enwu dịka kristal ka ọ na-esi n'oche eze Chineke na nke nwa atụrụ ahụ pụta n'etiti ama ya n'akụkụ a na n'akụkụ nke ọzọ nke osimiri ahụ osisi nke ndụ dịkwa na-amị ụzọ mkpụrụ iri na abụọ na-enye mkpụrụ ya n'ọnwa n'ọnwa akwụkwọ osisi ahụ bụ ihe ime ka arụ dị mba niile ike ọbụbụ ọnụ ọbụla agaghị adị ọzọ oche eze Chineke na nke nwa atụrụ ahụ ga-adịkwa n'ime ya ndị oru ya ga-efekwa ya ofufe ha ga-ahụkwa iru ya aha ya ga-adịkwa n'egedege iru ha abalị agaghị adịkwa ọzọ ihe oriọna na ihe anyanwụ adịghịkwa ha mkpa n'ihi na onye nwanyị Chineke ga-enye ha ihe ha ga na-abụkwa eze ruo mgbe niile ebighị ebi o wee sị m okwu ndị a kwesịrị ntụkwasị obi bụrụkwa eziokwu onye nwe bụ Chineke nke ndị mmụọ nke ndị amụma zitekwara mmụọ ozi ya igosi ndị oru ya ihe niile na-aghaghị ịpụta na mgbe nta lekwa ana m abịa ọsọ ọsọ ngọzi na-adịrị onye na-edebe okwu niile nke amụma nke akwụkwọ a mụ onwe m Jọn bụkwa onye na-anụ na-ahụkwa ihe ndị a mgbe m nụrụ hụkwa mgbe wee daa n'ala ịkpọ isi ala n'iru ụkwụ m ozi ahụ onye na-egosi m ihe ndị a o wee sị m lezie anya ka ị ghara ime ya abụ m oru ibe gị bụrụkwa oru ibe nke ụmụnna gị bụ ndị amụma ha na ndị na-edebe okwu niile nke akwụkwọ a kpọọ isi ala nye Chineke o wee sị m akaala okwu niile nke amụma nke akwụkwọ a akara n'ihi na oge ahụ dị nso onye na-eme ajọ omume ya mee ajọ omume gaa n'iru onye rukwara iyi ka emee ka o ruo iyi gaa n'iru onye ezi omume ya mee ezi omume gaa n'iru onye dịkwa nsọ ka edoo ya nsọ gaa n'iru lee ana m abịa ọsọ ọsọ ụgwọ ọrụ m dịkwa n'aka m inyeghachi onye ọbụla dịka ọrụ ya si dị mụ onwe m bụ alfa ahụ na omega ahụ onye mbụ na onye ikpeazụ mmalite na ọgwụgwụ ngọzi na-adịrị ndị na-asụ uwe mwụda ha ka ha wee nwee ike n'ebe osisi nke ndụ ahụ dị sikwa n'ọnụ ụzọ ámá ahụ baa n'ime obodo ahụ n'azụ obodo ka ha dị bụ nkịta niile na ndị niile na-agwọ nsị na ndị niile na-apụ iko na ndị ogbu mmadụ niile na ndị niile na-ebere arụsị na onye ọbụla nke na-ahụ ụgha n'anya na-emekwa ya mụ onwe m bụ Jizọ zitere mmụọ ozi m iwere ihe ndị a gbara ama nye nzukọ m niile mụ onwe m bụ mkpọrọgwụ david bụrụkwa nwa ọ mụrụ kpakpando na-enwu enwu nke bụkwa kpakpando ụtụtụ ahụ nsọ na ahụ a na na ya onye na-anụ ya ya onye na mụ onwe m na-agbara onye ọbụla ama bụ onye na-anụ okwu niile nke amụma nke akwụkwọ a sị ọ bụrụ na onye ọbụla ga-atụkwasịrị ha okwu Chineke ga-atụkwasịrị ya ihe otiti niile nke edeworo n'akwụkwọ a ọ bụrụkwa na onye ọbụla ga-ewepụ okwu n'ime okwu niile nke akwụkwọ nke amụma nke a Chineke ga-ewepụ oke ya n'osisi nke ndụ ahụ wepụkwa oke ya n'obodo nsọ ahụ bụ ihe edeworo n'akwụkwọ a onye ahụ nke na-agba ama ndị a na-asị ee ana m abịa ọsọ ọsọ amen bịa onye nwe jizọs ka a mara onye nwanyị jizọs dịnyere ndị nsọ niile amen